AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ ya na-ezukọ n'ụbọchị taa ebiala nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie obi dị m ụtọ ịnabata gị na ohere ọma nke anyị nwere iji malite nnọkọ anyị nke izu a ana m asị ka Chineke nọnyere gị ka Chineke duwe gị n'ụzọ gị niile ka o meere gị amara ma lekwasị gị anya ebere ya n'ụbọchị taa n'ezie anyị na-achọ ịmalite ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ onye ọ bụla nke anyị na ya na-emekọ ihe were ozi nke ụbọchị ndị a kpọrọ ihe gịnị ka m na-achọ iwepụta ọ bụ na ọ dị mkpa ọ dị mkpa ka anyị na Chineke na-emekọ ihe nke kpatara isiokwu nke ụbọchị taa ji wee bụrụ bịa ka Chineke zie gị ihe bịa ka Chineke zie gị ihe onye mụ na ya na-atụgharị uche anyị pụrụ inwe mmụta n'ogo dị iche iche ma ọ bụrụ na Chineke ezibeghị ihe n'onwe ya ịmalitebeghị na ije nke ọmụmụ gị bịa ka Chineke zie gị ihe ọ bụrụ na ịghọtabeghị ihe m na-ekwu asị m bịa ka Chineke zie gị ihe n'ụzọ dị aṅaa malite ụbọchị niile iche onwe gị n'iru Chineke ige ntị ịnụ ihe nke Chineke nwere nye gị gbasara ndụ gị gbasara ndụ ezinụlọ gị asị m na Chineke jikere imeghe anya gị gbasara ihe na-eme n'ezinụlọ gị gbasara ndụ gị gbasara ihe na-eme na gburugburu gị ya mere ọ bụrụ na ị cheghị onwe gị n'iru Chineke isi otu ole amụ ihe n'aka Chineke ọ bụ mgbe ị bịara nso ka Chineke ga-amatasị n'ezie na ịchọrọ ịmụ ihe n'ụkwụ ala ya lee anya Hanna, dịka akwụkwọ Samuel nke mbụ mere ka anyị mata sị na Hana bụ nwaanyị na-enweghị nwa mgbe nwunye di ya ji were ya na-eme ihe akaja na-akọ ya ọnụ n'ihi na o nweghị nwa ha na chee ihe ọ ga-eme si na ọ ga-akachasị mma ka m kọsara onye kere m ha na-achọ iru Chineke mgbe o ji bịa Chineke nso si onye nwe m lekwa ọnọdụ m amaara m na ịma ihe gbasara nke a ma ọ bụrụ na ọnọdụ a ga-atụgharị lekwa ihe m ga-eme ha na-anọ ebe ahụ kwe Chineke nkwa si na ọ bụrụ na onye ya nwa nwoke na ngwa ngwa nwatakịrị a gbalitere otu o kwesịrị na ọ ga-akpọta ya n'ụlọ nsọ nke Chineke Chineke gee ntị n'olu ha na nye ya nwa nwoke mgbe o ruru mgbe ahụ akara aka ha na-were nwa okorobịa nye n'ụlọ nsọ nke Chineke ka ọ nọ n'okpuru onye isi nchụàja Chineke kpọrọ Samuel oku kpara Samuel ụka nke gbanwere ndụ Samuel ile anya n'akwụkwọ Daniel nke abụọ isi abụọ ị ga-achọpụta ebe ahụ na chineke ji daniel lụọ ezi ọlụ na obodo babilon mee ọbụna ndị isi ndị na-achị achị ndị na-amaghị chineke bụrụ ndị ghọtara ịdị ukwuu na ịdị omimi nke chineke ile anya n'akwụkwọ jenesis isi iri anọ amaokwu nke asatọ ị ga-achọpụta n'ebe ahụ otu chineke si were josef lụọ ọnụ ọbụna n'ala ijipt ebe ọ bụ uru ile anya n'akwụkwọ mkpughe isi nke mbụ ọ bụghị naanị isi nke mbụ akwụkwọ mkpughe niile ị ga-achọpụta n'ebe ahụ na ọtụtụ ihe nzuzo nke ọgwụgwụ oge nke ụbọchị ndị a ka Chineke meworo ka Jọn hụ ọbụna n'ogidi ala Patmos gị onye mụ na ya na-atụgharị uche ọtụtụ nramahụ ị na-agabiga n'ụbọchị ndị ya ọtụtụ nramahụ m na-agabiga ọ bụ n'ihi na Chineke ezibeghị m ihe Chineke ezibeghị gị ihe ọ bụrụ na ikwe n'ụbọchị taa ka Chineke zie gị ihe ezi enyi m anya gị ga-emepe Chineke ga na-atụpesịrị gị ihe niile nke gbasara ndụ gị Chineke ga-emeghe anya gị ịhụ ihe nke gbasara ezinụlọ gị ọ ga-eme ka ị mata ihe ndị nke na-eme ebe ahụ ị kpọrọ ebe a mụrụ gị n'ụlọ ahụ a mụrụ gị n'ikwu ahụ a mụrụ gị ọtụtụ arọ ndị gara aga isi otu ole ewepụ onwe gị n'iru Chineke ma bie ezi ndụ ma dị ndụ ọ bụ ya kpatara anyị ji na-enwe nramahụ ihe kpatara m ji wepụta isiokwu a n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche bụ na ọ dịla anya anyị malitere ịtụgharị ihe gbasara ngọzi na nkọcha ọ bụrụ na ị bịaghị Chineke nso ị ga-esi aṅa mata mgbe nkọcha na-agbachi ụzọ gị ị ga-esi aṅa mata nramahụ ndị a niile na-ezute ihe kpatara ya ọ bụrụ ri na ọ dịrị ụzọ ọzọ isi mata ihe na-eme gị kedu maka ogbugbo ya a ga-esi aṅa gboo ihe ndị a ọ bụ ya mere o ji dị mkpa ezinụlọ ọ bụla nke mụ na ya na-ezukọ n'ụbọchị taa biko malite iche onwe gị n'iru Chineke ọ dịghị ihe ọ na-ewe mmadụ iche onwe ya n'iru Chineke ọ bụ mgbe ị garịsịrị mkpa gị n'ụbọchị mgbe ahụ ị na-ezu ike mgbe ị lere anya na ọ dịghị onye ga-eme ka echiche gị pụọ na ihe ị chọrọ ime ọ pụrụ ịbụ n'abalị ma ọ bụ n'elekere anya abụọ ma ọ bụ elekere anya atọ maọbụ elekere anyị iri na abụọ mgbe ahụ ị chere na gị na Chineke pụrụ inwe nnọkọ na Chineke pụrụ ikwu okwu gaanụ bilie si ya nna m gwa m okwu n'ụbọchị taa ana m ege ntị gị onye mụ na ya na-atụgharị uche ogo ịrụworo na mmekọrịta nke gị na Chineke ị pụrụ ịbụ onye ụkọchukwu ma ọ bụ onye ọzụzụ atụrụ ị pụrụ ịbụ onye na-agbasa ozi na-agagharị n'ebe niile ị pụrụ ịbụ onye na-alụ ọlụ n'ụlọ nsọ nke Chineke ị pụrụ ịbụ onye eji na-alụ ọlụ n'ụzọ niile dị iche iche ma ọ bụrụ na ị matabeghị Chineke site na ya nso mara ma Chineke ma ọ pụrụ ịkpanyere gị ụka ma ọ bụ na ọ dịghị ezi enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at com arigiria at com ma ọ bụ at gmail com awrnigeria at gmail ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke a ọ ga-ewuli mmụọ anyị ndị enyi anyị ndị Seventh Day Adventist Central District Choir ụmụahịa unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa obi anyị jupụtara n'ọṅụ anyị na-arịọ ka ịhụnanya Chineke na amara ya baro n'ụba n'aha Jizọs n'ọnụ nwayọ mgbe anyị ga-anọ n'ekpere na-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ana m ekele gị ezi enyi m udo dịrị gị n'ụbọchị ọhụụ dị otu a anyị na-eleba anya n'isiokwu nke na-asị o meghere aka ya wee nye ha ihe niile o meghere aka ya wee nye ha ihe niile anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ abụọma isi otu narị na anọ amaokwu nke iri abụọ na asatọ akwụkwọ abụọma isi otu narị na anọ amaokwu nke iri abụọ na asatọ ọ na-asị otu a ị na-enye ha ha achịkọta ya ị na-asaghe aka gị afọ ezi ihe eju ha ka m gụgharịa ya ị na-enye ha ha achịkọta ya ị na-asaghe aka gị afọ ezi ihe eju ha n'okwu Chineke anyị Jehova na-ekwe nkwa na ya ga-agbajupụta gị n'ịdị mma ka anyị kelee onye nwe anyị ime na na nkwado otu ị nwere nye anyị taa meghee aka gị ma gọzie ndị gị n'aha Jizọs amen o meghere aka ya wee nye ha ihe niile o meghere aka ya wee nye ha ihe niile n'ebe anyị nwere ihe ọgụgụ anyị abụọma na-akọwa na Jehova nwezuru ihe niile n'ụba na mgbe ọbụla onye nwe anyị na-agbasa aka ya n'ọba ịdị mma ya na-apụta ihe na ndụ anyị gị onwe gị pụrụ ịkọwa na nke a bụ ezie mgbe ọbụla Chineke gbasara aka ya ọ na-enye anyị ihe ọ bụla anyị na-achọ anyị na-ejupụtakwa na ịdị mma ya obi anyị na-enwekwa ọṅụ ha ọbụla anyị nwere taa abụghị n'ihi ịgba mbọ anyị ha ọbụla gị nwere taa abụghị n'ihi ịdị ike gị ezi enyi m achọrọ m ime ka ị mara na ha ọbụla gị nwere taa abụghị n'ihi na ị maara mmadụ kama naanị na Jehova meghere aka ya wee nye gị ihe niile ka uche gị na-adị na amara Jehova na-erute gị aka mgbe dum ọ bụ ya mere okwu e ji apụtara gị taa o meghere aka ya wee nye gị ihe niile onye nwe anyị na-enye dị ka mkpa anyị si dị ọ na-enyekwanụ ka anyị nye na nzaghachi otuto nye aha ya Chineke na-enyeghachi ka anyị bụrụ ndị ga-ebuli aha ya elu n'ihi ihe ọmụ mere anyị ugbo ole ka anyị na-enyeghachi Jehova o meghere aka ya wee nye gị ihe niile Jehova nyere gị nwa Jehova nyere gị nkụta Jehova nyere gị di Jehova nyere gị ọmụmụ jehova nyere gị nne na nna jehova nyere gị nri jụọ afọ jehova nyere gị ọrụ ị na-arụ jehova nyere gị ebe obibi jehova nyere gị ihe mkpuchi ahụ jehova nyere gị olu ije abụ abụ jehova nyere gị ọka okwu jehova nyere gị amara nke iji eje ozi nye mmadụ ibe gị o meghere aka ya wee nye gị ihe niile jehova ahapụbeghị onye ọ bụla n'ịtọgbọ n'efu dịka onye na-enweghị nne na nna ọ dịghị onye ọ rapụrụ m ọlị Chineke anyị na-achọ ụzọ ime ka onye ọ bụla nwee ọṅụ nwee obi ụtọ bụrụ onye afọ juru ụbọchị ra dịka ezi onye na onye ntụkwasị obi anyị nwere Jizọs na-echere anyị kwa ụbọchị Jizọs na-eburite ibu anyị na-ebu Jizọs bụ onye nkasi obi anyị nwere ọbụna n'oge ụkọ onye ọzụzụ atụrụ anyị na-arọpụtara anyị ọ na-emeghe aka ya wee nye anyị ihe niile otu n'ime ihe ndị mkpa onye iro na-agbalịsi ike ime bụ ka ụmụ Chineke nọrọ n'echiche bụrụ ndị na-agaghị echeta ihe ọma Chineke na-emere ha mgbe nke a na-eme anya na-echezọ iweghachiri Jehova otuto rure ya ekwela ka onye iro mee ka ị ghara icheta ihe ọma Chineke mere gị ma ana m ekwupụtara gị taa onye nwe anyị ga-enye gị ihe niile na-achọ Jehova ga-emeghe aka ya nyezuo gị ya ọ ga-eme ya n'aha Jizọs amen ka Pọl na-akọwa okwu a Pọl nwere ngụkọ n'onwe ya mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ Filipa isi anọ amaokwu nke iri na itoolu o wee sị ma Chineke m ga-enyezu unu ihe niile ọ bụla na-akpa unu dị akụ ya na ebube si dị n'ime Kraịst Jizọs hmm, amen Jehova ga-enyezu gị n'ihi na o nwezu ihe niile n'ụba ezi n'ime hụna ya na ọ dịghị ihe na-achọ Chineke na-enweghị gịnị ka ị si egbu onwe gị ọtụtụ mgbe ndị mmadụ na-emeso onwe ha n'ihi ihe ha na-achọ irube ha aka ma achọrọ m ime ka ị mara na ihe anyị na-achọ na Chineke anyị ka ji ugbu a eze enyi m ọ chọrọ inye gị ya ọbụna ugbu a kwere na Chineke ga-emere gị ya egbula onwe gị ekwela ka echiche kpatara gị ọrịa Chineke ga-agọzi gị ọbụna ụbọchị taa amen akwụkwọ Filipaị ebe anyị gụrụ isi mgbe amụkwu nke atọ ya ama m n'ịma ebe ahụ na-asị Chineke m ọ bụghị Chineke onye ọzọ Chineke gị gị onwe gị na-aṅa m ntị Chineke gị Chineke gị chọrọ ịdị mma gị chineke gị gị chọrọ ịnapụta gị na-agbụ nke onye iro chineke gị chọrọ ịgbanwere gị ọnọdụ chineke gị chọrọ ime ka akụkọ gị bụrụ akụkọ dị iche n'obodo chineke gị chọrọ ka ị guzoro n'iru ọra mmadụ kọpụta ịdị mma ya ọ ga-adịkwa nna gị otu a n'aha jizọs amen n'ịkọwa onye nwe anyị dịka ezi onye ọzụzụ atụrụ david na-ekwu nke a na-akwa abụọ ma isi iri abụọ na atọ amaokwu nke mbụ ọ na-asị jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m ọ bụ gị na-esoro David na-ekwu nke a ọ bụrụ na ekwutubeghị ana m arịọ gị kwuo ya ọbụna ugbu a Jehova bụ onye na-azụrụ m dịka atụrụ kwuo ya amen ọ ga-adịrị gị otu a Jehova ga-azụ gị ihe agaghị akọ gị ma ọlị ọ na-emeghe aka ya wee nye gị ihe niile nke a na-apụta na onye nwe anyị adịghị ekwe ka onye ọ na-azụ na ọ ụkọ ọ gaghị ekwe ka onye ọ bụla ọ na-azụ bụrụ onye ga-anọ n'anya mere ihe ọ ga-ere David si site na mgbe ya nọ na nwata ruekwa mgbe ya na-eme n'okenye na ya hụbeghị na nwa chineke ọbụla na-arịọ nri ị gaghị arịọ nri n'aha jizọs jehova ga-enye gị ihe niile onye nwaanyị zụrụ ndị ya n'ihi na ha kwerela n'ike nke ọzụzụ ya n'akwụkwọ abụọm isi iri asaa na asatọ amaokwu nke iri asaa na abụọ n'akwụkwọ jenesis isi iri anọ na asatọ kwa na amaokwu nke iri na ise jekọb na-akọpụta ịdị mma nke chineke n'ụzọ onye nwaanyị si zụọ ndụ ya arịrịọ mbụ ka onye nwe anyị zụọ gị n'ụbọchị taa onye nwe anyị zụọ gị n'ụbọchị ndị nọ n'iru onye nwe anyị zụọ gị na-enweghị ịkpa oke ọ bụla onye nwe anyị nye gị akụkọ otuto na ndụ gị ọ ga-adịrị gị otu a ka aza ya na-akọwakwa ụzọ Chineke si azụ ndị nke ya ọ na-ekwu n'akwụkwọ ya isi iri anọ amụkwu nke iri na otu aza ya isi iri anọ amụkwu nke iri na otu Chineke anyị ga-azụkwa gị n'ihi na ọ bụ onye ọzụzụ atụrụ gị ọ ga-adịrị gị na mma ezi enyi m leba anya na akwụkwọ Ezikiel isi iri atọ na anọ amụkwu nke iri na otu ruo na nke iri na ise Jehova meere gị amara gị oru nke Chineke ịdị mma na ebere ga-agbaso gị n'ụbọchị niile nke ndụ gị n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị. ya gaziere gị nwanne anyị nwoke o nwere agụụwa onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka udo na amara chineke na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba imela n'ozi ọma nke inyere anyị n'ụbọchị taa ka anyị gbalịa na-ege ntinye okwu chineke mara na ngọzi ga-abụrụ nke anyị mba otuto na ọjịja mma ga-abụrụ nke chineke imela onye mgbasa ozi unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu

adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 mara na ị nwere ike ige ozi nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo